Nne m nwelu ụnọ kọfị. Nne m nwelu ụnọ kọfị. Nne m nwelu ụnọ kọfị. My mother has a coffee shop or my mother has a coffee store.